that cannot happen onye na-awụ ndị eze wuo ndị eze ndị ikwu ọnụ nwaanyị egbuo Nnamdi Kanu we cannot olegboro ọnụ olegboro ihu anyị ga-eje foto so that's why I'm just say that oge gị iru mgbe unu wa the custodians of our culture and our tradition gị foto onye ọbụla eguzo n'ụkwụ ya akaụntụ onye ahụ si anyị chọrọ nwa anyị ka ọ dịrị anyị ndụ when it comes to ihe gbasara Nnamdi Kanu ya ihe ka e nwere iwu abụọ otu menyere ndị Naijiria otu menyere onye Igbo I will keep fighting for Nnamdi Kanu to the last drop it is my project it is a sensitive national issue ihe nkwenala ya that ọ bụrụ na ndị ọzọ gara nga ahụ before metụrụ 10% of what I am doing. Nnamdi Kanu agara adịghị otu ahụ so biko nna ya ndị eze I cannot be the only one fighting this fight unu ga-efọta asị ndị eze ndị ikwu anọ ụmụ Nnamdi is from ikwu anọ ụmụ